ụmụ iyo ka ekonomi n'agụ igbo enwere ike na-asị nke a ndọrọ anị wee na-ekwu ee ọ na-abụ chi fote ewetakwa ụdị ọzọ ebe a nọ kịta ị na-anya gị nwanyị iji ịma ịma ọ bụrụ ibe a na ee adịfe ụsọ dị sọra ndị ebe a nọ ọ na-akpọfekwa ịgbakwa gị eziokwu onwe onye be anyị fụ ujele obodo wee kụọ ya 20 years ọ natara o nwere rizin rizin ahụ ka m chọrọ ka m mee ka ị malụ na ewe igbo ọ na-abụ ejesi obodo ọfụ onwe oge ihe a anọ lue efebazi ife dị iche dọst adịrọzi hapụ iwe ka hapụ hapụ ọkwụna na enwere oche ọkwụna na enwere oche ọdịrọzi dị ya ife niile agbanwe ịnọkọtazi ọsọba ya ụsọ bụzie new culture a na-agbazi ya okwu na echeta na be anyị nwere ka ọ dị na anwụnta dị dị ya ọkụ adịrọ nya ya ụlọ ọgwụ ịgbakọba ife dị na be ikwuo na ịma anatazi mana o nwere ife nchọ ka m gwa ya nwanne m abụrụ obodo na ọ bụrụ na South Africa nọ na-ege ntị ọga ọ bụrụ na mmadụ chee ife ọ na-abapụ egwu ọnwa ụmụ oge na-abịa egwu ọnwa atụgharịba onye ọbụla aza afa nne ya a na na-aba aka n'isi isi eke ndị a na-agwa okwu bụ ụmụnne n'obodo ndụ wee kpọfee efe iyetego nwanne m otu araba anọkọta agba ya mmadụ n'ọkụ asị n'ike agwụghị ekwena ka ọ kụnyenarị nwanne m ije ife ife ahụ iji esie ike ruo ụlọ nọ na bụ ejebere iji olu ụlọ aga m na-aga kịta na-aga ka na-ajụsị ndị be anyị ka unu fụgasịa ndị be nọ na South Africa ka ba kọrọ anyị otu ọ dị ifefe chere okwu asịrọsi ekwu n'egwu anya maara bụ eke na-adịghị n'obodo a mana ọ bụ na ịjụ ka nke ọlụ gị fe ga-eme nwanne m onwe oge oge elue oge a ike agwụgo a na-achọzi ndị ga-atụta ego ka e wee kpọ n'anya ana mana amara na oge a na-akpọnazi gị na n'iyi maka na ilue n'ụlọ ilue na be anya bife na ndị nọ n'ụlọ ga-ele anyị enwe one plot of land fọrọ afọ ele ya ka e wee wenata gị a na-ewenata gị ife ibe bụ liability nke o nwere nke iji ịbịa kịta na ego nri ego ncha ego swit evu na ịrichaji fon mgbe ọ bụ na iwe fon maka ebe ị na-eyuzu bụ nọka 1100 agba rọba anyị na-afụ ndị dị ona so iwelu n'oge kịta ịnanue iru iwelu ike ọfụ anụnwa na ife fọrọ afọ wee malụ ma onwe ebe ihe swich nye onwe gị ihetego mana ama na iruo kịta na itara ala dị na be nna gị lekpọ uchego di ya mana ọ ka mgbe ị na-ezuzu zuzu ya na be anyị na ruo ka ịba ulu ọ bụrụ na ị negharị anya na okirikiri ebe a nnọkịta ị ga-afụ n'obodo dị filtad ya ihe a ikuku na-ekugodo ebe a ọ na-asụ ụsọ enenebezi anya mmadụ anya na ana anyị mana ọgazi amaka ma Naịjirịa agọ mmụọ obodo a amaka obodo a amaka abụrụzi ya ka ihe eji mere obodo ọ bụrụ ọbịa nna anyị ịnọ ka ị ga-anọ iruo ụlọ eh? so dịka nna aga kịta mana ajụ ndị be anyị ajụjụ one by one ka a na-akọrọ anyị ka a na-enyegasị anyị ka anyị na agbalife ife na-eme n'obodo ee eh, nwere kwuo n'afụkwu ibe afụkwu etu obodo anyị obodo bụ mmemme nwanne